ugbu a ị na-ege Ikenga Nation podcast golibe aha ndị be anyị ndewonu ụmụ ibe unu anọọla ya e? igbo bụ igbo igbo ndị ọma igbo ndị nwe m ekene m ụnụ ọ ka bụkwa n'oge tinye okwu ọnụ ka anyị nọ dịka ọ dị ugbu a tinye okwu ọnụ bụ ihe nke rie nke ndị na-akwado ya na ndị na-ewetara ya unu bụ ndị Ikenga Nation Presents ọ ka bụkwa nwanne unu nwoke Ọchati Ike ka unu na n'ụlọ ya dịka ọ dị ugbu a okwu anyị ji maka ya bịa taa okwu nke anyị ga-etinye ọnụ bụ okwu nke metụtara ee eh, ụmụ nwaanyị tụmadị n'ala Igbo n'ụwa niile gburugburu mana tupu anyị aga n'iru ikwu maka ya bụ okwu ya na itinye ya ọnụ ọ ga-amasị m na mbụ ụzọ gaa n'ọdụ ahịa m ka m nwee ike repụ n'afịa na nwee ike na-afụ na ego anyị ji akwado ihe anyị na-eme ya mere ọ bụrụ na anyị gachaa n'ọdụ ahịa si n'ọdụ ahịa anyị bata anyị ga-agwa unu okwu anyị ji maka ya bịa ebe a onye mụ na ya nọ nwaada dị mma mụ na ya nọ ebe a enwekwa n'ike kọwara unu onwe ya tupu anyị ebido ee na-atụfughị oge unu ka anyị gaa n'ọdụ ahịa laghachinụ biko nyetụ anyị obere oge anyị na-abịa ee dịka ọdụ ugbu a anyị alachite n'ọdụ ahịa dịka m si kwuo na nkwa tupu anyị aga ka anyị rịpụ ahịa ee eh, agwara m ụnụ na okwu anyị ji maka ya bịa taa bụ okwu nke metụtara ụmụ nwaanyị tụmadị n'ala Igbo n'ụwa niile gburugburu okwu a bụ okwu nke bara uru ma dịkwa oke mkpa na a ga-etinye ya ọnụ n'ihi ya eh, o nwere nwaada mụ na ya nọ ebe a ịkapịa ya bụ okwu ọnụ ee eh, nwaada biko kọwara anyị onwe gị gwa Igbo ndị ọma ndị na-ege gị ntị onye mụ na ya nọ ebe a taa ekele m unu ndị ọma na-ege ntị aha m bụ nwaada ekpe ezinne Adadimma. ee nwaada ekpe ezinne Adadimma ndewo ndewo biko daalụ maka ịbịa ka ị anyị na eh, okwu anyị maka ya bịa taa igbo ndị ọma ndị na-ege anyị ntị okwu nke anyị maka ya bịa taa bụ okwu nke anyị kpọrọ mmadụ inwe ọrụ aka ma ọ bụ aka ọrụ tụmadị nwanyị nwanyị inwe ọrụ aka maọbụ aka ọrụ anyị chọrọ ịma ma inwe aka ọrụ o nwere uru ọ bara o nwere ihe dị iche ọ na-eweta o nwere um, ogo ọ na-edowe ụmụ nwanyị e, iche bụ ndị nwere ya bụ aka ọrụ ee na-atụfughị oge ọbụna ka anyị gaa na ya bụ okwu ka pịa ya ọnụ ee ada ezinne ọra mma ekpe biko ama m na ịbụ eh, onye gụrụ akwụkwọ maka ị na-eme nke a na-akpọ National Youth Service Corps NYSC dịka ọ dị ugbu ọkwa ya ka m jụọ gị ajụjụ ka anyị ike gaa n'iru ị nwere ike ịgwa anyị ihe mere iji si na ị ga-abụrịrị onye ga-enwe aka ọrụ eh, n'asụsụ oyibo why did you choose to become an entrepreneur why did you decide to pursue entrepreneurship ị nwere ike ịgwa ihe n'agbanyeghị na ị gụrụ akwụkwọ na-eme NYSC gị esi mba na ị ga-abụkwa onye nwere aka ọrụ nwee ihe ọzọ na-eme na-abụghị nke a gụrụ n'akwụkwọ gwa anyị biko ekelekwa m gị nwanne m nwoke ọcha ihe mere m ji si ka mụ nwekwa ihe ọzọ m na-eme bụ otu n'ime ihe ndị a nke mbụ wee bụrụ na ọ na-enye aka ka nwata nwaanyị nwee ihe ọ na-eme maka inwe ihe ị na-eme ọ ga na-eme gị ị ka na-enweta nwa obere ego ị ga-eji na-egbo mkpa gị ọzọkwa wee bụrụ na ọ na-eme gị ịbụrụ onye ma otu esi ahazi onwe gị ọfụma maka na mgbe ị nwere ọtụtụ ihe ị na-eme ọ mekwanụ gị ị mara otu ị ga-esi hazie oge nke nwere n'ofu ụbọchị ime nke a ime ọzọ ọ na-ebute ọganihu n'ezinụlọ hmm. anụrụ m ihe i kwuru isi na nke mbụ bụ na ọ na-eme ka mmadụ nwee obere obere ego ma ọ bụ nnukwu ego nke ka mkpa na ọ na-eme ka mmadụ fee ego na-akpa ya ọ ga-eji na egboro onwe ya mkpa ọkpa ya nke ọzọ ịkwuru na ọ ga na-enye aka ka ị mara ka ị ga-esi ahazi onwe gị maka ọnwụ na ị nwere ihe ị ga-eme ị ga-ama ka ị ga-esi hazi ya mee ya bụ ihe ka ọ gaa ọfụma ọkpa ya nke atọ bụ na isi ọ na-enye aka ịhazi ezinụlọ maka na o doro anya na nwaanyị nwee ihe ọ na-eme o ji akwado onwe ya na n'agbanyeghị na ọ gụrụ akwụkwọ ma nwee ọrụ oyibo ọ na-arụ ọ ga na-eme ka ọ na-enweta obere ego na ọ na-enye aka ee eh, ịhazi ezinụlọ maka o doro m anya na ọ bụ na nwaanyị nwee ihe ọ na-arụ ee eh, nwekwa aka ọrụ nke na-abụghị ọrụ oyibo ọ ga na-enyere aka ịfụ ego ọ ga-eji na-akwado di ya ma na-emecha ụfọdụ ihe na-enyegide ya nsogbu mee nka mee nka ọkwa eziokwu ee eh, ndị be anyị na-anụla n'ihe nwa ada ezinne ada dị mma ekpe kwuru em iji gaa n'iru ajụjụ nke abụọ m chọrọ ịjụ gị n'ụbọchị nke taa em o nwere ihe dị iche ị na-ahụ na ihe gbasara mmadụ inwe aka ọrụ dịka ọ dị n'etiti ụmụ nwoke na ụmụ nwaanyị ya bụ eh, nwaanyị nwere aka ọrụ na nwoke nwere aka ọrụ eh? o nwere ihe dị iche n'ime ya o nwere ihe dị iche o nwere aka ọrụ a ga-asị gị na nke ahụ maka nwoke nke ahụ maka nwaanyị ị nwere ike ịgwa n'iru igwe anyị biko ọdịiche dị na ya karịrị akarị hmm. enweghị aka ọrụ bụ nke nwoke nwee nke bụ nke nwaanyị hmm. onye ọbụla ihe ihe na-ebute ihe mmadụ chọrọ ime bụ nke ọ laikiri ime mm. nke ọ ka nwee mmasị mmasị mm. ime mm. so onweghọ nke bụ nke nwoke na nke nwanyị mana e nwere ezigbo ọdịiche dị na aka ọrụ nwoke na-eme na nke nwaanyị na-eme n'ihi na ụmụ nwoke ekwuola na ụmụ nwoke agaghị enweghị nkwado ime ọtụtụ ihe otu ugbe mana ụmụ nwanyị nwere nkwado ha bụ ọnatarachi ha nwere n'ime onwe ha inwe ọtụtụ ihe ha na-eme ma mekwa ya ha niile nwee n'olu bekee the same attention mm. at the same time mm. so ụmụ nwanyị nwere nkwado Chineke nyere ha ime ọtụtụ ihe n'otu nwe ya bụ ọdịniche dị n'etiti ha abụọ mana nwoke ga-emenwuso otu ihe hmm. otu mgbe mana ụmụ nwanyị. ị ga-ahụ nwaanyị ọ na-ere ahịa hmm. ọ na-akwa akwa hmm. ọ na-akọ ugbo ọ na-azụ ọkụkọ ihe a bụcha ofu ihe nwaanyị na-eme mana nwoke nwere ike ọ sị ka o mewe ofu ọkwawa akwa ma ọ na-azụ ahịa ma ọ na-akọ ugbo mana ụmụ nwaanyị dịre dị nwere ike nwere ike ịchịkọta ihe a niile ọnụ na-eme otu ugboro um, anyị nụrụ ihe anyị nụrụ ihe kwuru ya bụ na ihe na-achọ ime ka anyị mara bụ na nwoke na-akpọ ofu ihe mkpa mere naanị ya mana nwaanyị nwere ike ime ọtụtụ ihe kpọọ ha mkpa ma merukwa ha n'isi ya mere n'ihi nke a ofu ọdịiche dị na ihe gbasara aka ọrụ n'etiti nwoke na nwaanyị bụ na nwaanyị nwere ike inwe aka ọrụ dị iche iche na-eme ha niile mana nwoke ọ na-amasịkarị nwoke ime ofu kpọọ ya mkpa oke ma anụrụ m ihe i kwuru kedu otu nwaanyị inwe aka ọrụ kedu otu ihe metụta ke otu ihe gbasara alụmdi ya na ịmụ ụmụ si emetụta nwaanyị inwe aka ọrụ nwere ike ịgwa anyị n'ụwa anyị bifọ n'ụwa hmm. anyị na mbụ hmm. ụmụ nwanyị bụ ndị a na-akpọ oriakụ hmm. ha anaghị enwe aka ọrụ mgbe ahụ sọsọ ihe ha na-eme bụ ka ha bịa rie akụ di ha kpatara mana ugbu a agbanwego ọ na mkpa na nwaanyị nwere ihe ọ na-eme nke o ji akwado ezinụlọ ya mm-hmm. ahụghị m ihe mere nwaanyị na-enweghị ihe ọ na-arụ ga na-ewebata ego dịka otu ihe m kwuru na mbụ mm-hmm. na aka ọrụ na-ebute ọ na-enyere gị aka enwee nwa obere ego ga na-abata gị na akpa mgbe ọbụla ị ga-eji mm-hmm. na-egbo mkpa pụtara n'ezinụlọ so nwata nwaanyị nwere aka ọrụ kwesịrị nwata nwaanyị lụrụ di kwesịrị inwe aka ọrụ mm. maka na a ga-egoro n'ụmụaka nri mm. a ga-ego nri ezinụlọ ga na-eri mm. a ga na-akwụkwa n'ụgwọ ụlọ na-agbakwa moto na-apụ apụ na-abata ihe abụ ihe sọ nwoke ga-eburu n'isi ya sọ ya bụrụ onye na-eme ya sọ ọ dị mkpa na nwaanyị ihe gbasatara alụmalụ di na nwunye na ịmụ ụmụ n'ezinụlọ ọ dị mma ka nwaanyị nwee ihe ọ na-eme ga-eji na-ewebata ego ọzọkwa wee bụrụ ụmụ nwoke nwere ike na-arụ ọrụ bekee hmm. mana nwaanyị nwere aka ọrụ hmm. na-enwe oge n'aka ya iletakwa ihe ọzọ dị n'ezinụlọ hmm. mana ọ dịghị otu aha na nke ụmụ nwoke maka nwoke ga na-arụrụ onye ọzọ ọrụ ọ na-enwetakwa n'ego mana nwaanyị na-arụrụ onwe ya ọrụ enwere mbọsị ọ ga-asị oke aga m apụ n'isi ụtụtụ ka m pụọ mgbe dị ụtọ ka m gboo mkpa ka m mee ofu ihe mụọ ihe ọzọ dị n'ezinụlọ mm. ka m leta ụmụaka m ka m sara ha akwa ka m siere ha nri mm. ihe a bụcha ihe mere o ji dị mkpa na nwaanyị nwere aka ọrụ nke ya nwa mm. ọ na-eme maka ọ ga-eme ya o nwee oge ya na aka nke ya ọ na ọ ga-eme ihe o kwesịrị ime mgbe o ji kwesị ime ya ọ dị mma ọ dị mma daalụri nne maka asịsa nke ị nyere anyị ee ma anụrụ m ihe kwuru dịka ị na-asa m ajụjụ nke atọ esi m na ọ na-eme ka nwaanyị nwee oge ọ ji eme ihe n'aka nke ya n'ihi nke a achọrọ m ịjụ gị ị kwenyere na ọ ka mma nwaanyị inwe aka ọrụ karịa ịrụ ọrụ oyibo kee nkwenye gị na nka kee ihe ị nwere ịgwa ya n'ihe gbasara nka ekwenyere m na ọ ka mma ka nwaanyị nwee aka ọrụ karịa ịrụ ọrụ bekee hmm. ekwenyere m na nka. maka gịnị ka ihe mere iji kwuo otu a maka na ụmụ nwanyị dịka m kwuru na mbụ ga-akpọnwụ ọtụtụ ihe mkpa hmm. mee ya nwanyị nwere aka ọrụ o nwere ike inwe ka m kwuburu na mbụ ọtụtụ ihe ọ ga na-eme ofu ugboro hmm. mana nwanyị gị ịrụ ọrụ bekee ọ ga arahụ ka nwaanyị rụọ ọrụ bekee abụọ ma atọ mm. ma anọ mm. otu ugboro mana nwaanyị ga nwa aka ọrụ abụọ atọ anọ mm. dịka o si chọọ and ihe ebe ndị a bụcha ebe ego ga-esikwa na-abata and ebe ndị a bụkwa ebe ọ ga-esikwa na-enwe oge nke ya n'aka nke ya ya mere bụ na nwaanyị kwesịrị inwe aka ọrụ karịa ịrụ ọrụ bekee oke ọ dị mma anụrụ m ihe kwuru dịka nwaanyị bụ ama m na ị nwere ọrụ kwa ya ee eh, biko ị nwere ike ịgwa ọha na eze ndị na-ege anyị ntị ihe ọrụ gị bụ kedu ihe bụ akaọrụ gị gwa anyị ọrụ m bụ ịkọ ugbo ị na-akọ ugbo na-akọ osikapa ị na-akọ osikapa ọ na-anụgo ya ndị be anyị eh, nwaada ezinne ada dị mma ekpesị na ọ bụ ị na-akọ osikapa osikapa ị na-akọ ị na-akọ ya n'ụzọ buru ibu ka ọ bụ naanị nke gị na ezinụlọ ga-eri ị na-akọ ya n'ụzọ buru ibu Eh, udo ọ na-enyekwa gị ego dịka isi chọ ọ na-enweta ego ọ na-enweta ok ok mana ọnwa obere nwa obere hmm. anyị na-ele anya ka anyị mee ya ka ọ baa na ụdị ga na-eweta ego buru ibu udo dị asa mere mamịrị n'ọgba ụfụfụ n'ọnwa ọnwa ya ọbụ ije n'ikpeazụ ajụjụ ikpeazụ nchọ ịjụ gị n'ụbọchị nke taa bụ biko ị na-akwado ụmụ nwanyị ịba n'inwe aka ọrụ ị na-akwado ha ka ha gaa chọọ ihe ha ga-amụ chọọ ihe ha ga na-eme ka ọ bụrụ aka ọrụ ha ị na-enye ha ya bụ nkwado ka ị na-asị ha gaa rụọ n'ọrụ bekee nke nkwado ị na-enye ụmụ nwaanyị m na-enye ụmụ nwaanyị nkwado ka ha gaa chọọ aka ọrụ maka aka ọrụ bụzi ihe na-ewu n'ụwa anyị ugbu a mm. onye ọbụla bụ nwata nwaanyị kwesịrị ịga nwa aka ọrụ mm. enwekwa ndị m ga-azụnwu n'aka ọrụ ịkọ ugbo ịkọ osikapa m mm. ga-azụnwu ha n'ike nke aka m mana nna akwado ụmụ nwaanyị mmadụ niile agaghị enwe Eh, ọdịmma ọdịnobi ịkọ ugbo enwere ndị ọzọ ga-enwe ọdịnobi ime ihe ọzọ hmm. so m na-akwadokwe ha na ha ga-achọ aka ọrụ mere ya bụ na ihe na-ekwu nwaanyị ọbụla ka ha chọọ aka ọrụ ọkwa ya ị na-enye ha nkwado ka ha chọọ aka ọrụ chọọ ihe ha ga na-eme ọkwa ya anụrụ m ebe ị na-asị na onwe ndị ga-akụzi mụrụ eh, ịkọ ugbo ịkọ osikapa na ị ga-akụziri ha ọha na eze igbo ndị ọma ndị na-ege anyị ntị anyị ga-ahapụrụ unu otu unu ga-esi kpọtụrụ nwaada Ezinne mma maka ndị chọrọ ịmụta otu esi akọ osikapa n'ụzọ buru ibu ee biko gwa anyị ebe ị na-akọ osikapa ka ị na obodo ị na-akọ ya bụ osikapa m na-akọ osikapa na Ebonyi steeti Ok, ọ na-akọ osikapa na Ebonyi steeti mana ebee ka ị bikwa na ebi wee na-akọ ya bụ osikapa na Ebonyi steeti ebi m n'Enugu steeti maka na dịka ị kwuru na mbụ abụ m onye yut kọpa hmm. m na-asa avụkwa n'Enugu steeti hmm. mana before youth service ebivu m na Ebonyi steeti so ebe ugbo m dị ndị be anyị na anụgo ya ya bụ ọnwụ na ịwụ nwata nwaanyị ma ọ iwu nwoke ịchọrọ ịmụ aka ọrụ nke ịkọ osikapa ịchọrọ ịmụta otu esi akụ osikapa ọ bụrụ na ị nọ n'Enugwu ma ọ na ị ga-abịa nwa Enugwu anyị ga-ahapụrụ ụnụ akara nke unu ga-eji kpọtụrụ nwaada Ezinne anyị ga-agwa ụnụ otu unu ga-esi kpọtụrụ ya unu nwekwara ike ịgwa anyị ka anyị kpọtụrụ ya eh, ka ụnụ na ya nwee ike kwuo ka ụnụ mara otu unu ga-esi mee Eh, ya bụ ihe ka ọ dị ire ee eh, nwaada ezinneke okwu ikpeazụ ị nwere ịgwa ọha na eze na igbo ndị ọma ndị na-ege anyị ntị okwu ikpeazụ m nwere ikwu unu bụ na ebe o si dị na nwata nwanyị, jee chọọ aka ọrụ ga na-enye gị ego aka ọrụ ga na-enyekwa gị ohere ime ihe ndị ọzọ ị kwesịrị ime na ezinụlọ ude ude ee biko na nwata nwaada ezinne ọkaba elu ọ dị maka ọgwụ na ụmụ ndị chọrọ ịghọtago ọ na-akpatụrụ anyị anyị ma ihe anyị ga-eme ya ka ọ daba a na-eme ya n'anya n'anya mana biko ị ga-abụkwa onye e, ga-anabata nwaanyị nwere aka ọrụ ma bụrụkwa onye ga na-agba mbọ ịghọtago maka ụmụ nwaanyị ndị dị ụta ịfụ ha n'ụwa anyị dịka ọ dị ugbu a onye nwekwara obere nsogbu e, ọ na-anụgo ya ụdị mmadụ a bụ ụdị mmadụ bụ inwe ya n'ezinụlọ na-akwalitere gị ezinụlọ na-enyere gị aka na-egbu ụmụ mkpa ha gasị nwoke agbasapụ n'ahụ bie ogologo ndụ ihe nwere egwu ụnụ bụ na ọ bụrụ na nwoke nwee aka ọrụ ma nwee ihe ọ na-arụ nwaanyị nwe aka ọrụ ọ na-enye aka ka ha bie ogologo ndụ na-enyere ha aka ibi n'udo na-enyere ha aka ịzụ ụmụ n'ụzọ kwesịrị nyere ha aka igbo mkpa ha maka ego ka eji eme ihe niile a ọkwa na ijide ego iji egbo mkpa gị ahụghị ihe ga-eme na gị na nwaanyị ga na-eso okwu ejikwa ewetaghị ego ofe ejikwa enye ya ego akwa krismas ejikwa eme nke eme nke a ewerekwana nwaanyị na-enweta ego site n'ọkwa e, aka ọrụ gị ma ọ bụ ọrụ aka gị ahụ ụmụ ihe mere ị ga-eji na dị gị nsogbu ka o mee nke a mee nke ọzọ ebe ị ga-emenwu ya n'onwe gị ya bụ na ọrụ aka amaka mmadụ inwe aka ọrụ bụ ezigbo ihe dị mkpa maka na ndị nna nna anyị ha nwere aka ọrụ nke ha ji nka na ụzụ wee mee ọtụtụ ihe dị iche iche ihe nke ruo n'ụbọchị nketa taa mụ na gị nọ anyị ka na-achọ ka anyị mụtachaa ya mana anyị amụtachabeghị ha igbo ndị ọma ndị na-ege ntị o were m na ụnụ na ihe anyị mere taa masịrị ụnụ o were na ihe anyị mere taa juru n'afọ tupu mgbe ọzọ m ga-abịakwa iwetara ụnụ tinye okwu a ọnụ nke ndị ikenga present na-ewetara ụnụ ma na-akwado aka bụkwa nwanne ụnụ nwoke ọchata ike na-asị ka ụbọchị nketa mara anyị niile mma ee eh, ka ọ dịkwa n'oge ọzọ udo